ụtụtụ ọma ndị nke anyị ndị ife anyị na-amasị anyị na-asị gị nnọọ na the blue blood arena this beautiful Wednesday morning that's bu 18th day of May 2022 and anyị na-asị gị kedu ka esi anyị anwa ebe ịnọ tata bụ Wednesday anyị na-asị ka anyị celebrated the women all over the world the Igbo women most especially ụmụada Igbo ụmụada na-enye anyị obi aṅụrị ebe onye nọ na anyị na-asị gị jisi ike maka na ụmụ nwaanyị bụkwa na ife melụ na ndụ ji wee ka na-asụ ụzọ lue tata um the first woman bụ Eve uh, sitekwa n'aka ya the first woman anyị na-afụ na ndụ anyị bụ ndị nna the first best friend anyị na-enwekarị na ndụ anyị na-abụ ụmụ nwanne anyị nwanyị mfụ anyị abara ịbata na ndị ndị ụmụasa na-enwe obi aṅụrị ụmụasa nwere anụ nwere obi na-anụkwa maka anụ nwere obi ọfụrụ bụ ụmụ nwanyị uh, the strongest being according to some people into some scientists because Nodoro Fele Madibu Afime for nine months. Uh, Moana with all the childbirth uh, pains and all that. We celebrate our women, Ebony and Nona. Aina Sige, Jisike,